igbo bụ ndewo ekele m unu kelee nwoke kelee nwaanyị ma kelekwa ụmụaka ana m asị ka ụbọchị taa mara anyị mma ise adamadị igbo awụchiela ọzọ n'ụbọchị taa ka anyị bụ ụmụ igbo tụgharịa nwa obere uche n'izuụka gara aga akọwara m gbasara chi ndị igbo nwere agara m n'ihu kọwaa gbasara chukwu na ala n'ụbọchị taa ga-abụ gbasara amadioha amadioha bụ chi nke egbe eluigwe na amụma a na-akpọkwa ya kalụ akanụ kamalụ kamalụ ofufe amadioha pụtara nwere onwe nke ndị mmadụ ọ na-anọchite anya ọchịchị ọkpọkọta nke ndị mmadụ amadioha so na alụsụ ndị igbo kachasị ya na anyanwụ na-akpakọkarị bụ chi nke anyanwụ ụbọchị ya bụ afọ nke bụ ụbọchị ahịa nke atọ n'izu ụbọchị anọ nke ndị igbo ọkpụkpụ anụ ahụ ya na-acha ọbara ọbara akara ya bụkwa ebulu ọcha maọbụ ebula ka ọ bụla ọcha ọ bụ chi egbe eluigwe na amụma ya mere a na-ewere ya dịka onye nwe igwe a na-ewere Amadioha dịka chi dị nwayọọ nke na-eme ihe ike naanị mgbe a kpasuru ya iwe Amadioha bụ nke mbụ a maara dịka chi nke na-ekpe ikpe ziri ezi o ji egbe eluigwe na amụma ekwu okwu ọ na-eke egbe eluigwe na amụma site n'ịtụba nkume egbe eluigwe n'ime ụwa ya mere mgbe mmadụ sịrị gị amadioha magbukwee gị amadioha tigbukwee gị amadioha kugbukwee gị ọ pụtara na amadioha ga-ata gị ahụ amụma na-egbu ndị amadioha mara ikpe nke na-ahapụ akara oji n'egedege ihu onye ahụ ma ọ bụ igwe aṅụ ịwakpo onye ahụ akụ nke onye atara ahụhụ ga-abụzi nke ndị ụkọchukwu Amadioha a na-ahapụkwa ozu onye ahụ n'elighi ya ma ghara iri uju n'ihi na a na-ewere ntaramahụhụ onye ahụ dịka ezi omume sitere n'aka Chineke a na-aṅụkarị iyi nye ya bụ nke nwere ike ịbụ ntaramahụhụ na-egbu egbu ma emebie ya enwere ike ime ka amadioha dị jụụ site n'ibufe ọbụbụ ọnụ na ewu dị ndụ nke a na-ahapụ n'ezi mgbidi obodo ebulubu ihe a na-achụkarị maka ya ndị ụkọ amadioha ka a na-akpọ ụmụ amadi nke pụtara ụmụ amadioha ewezụga ikpe ikpe ziri ezi amadioha bụkwa chi ịhụnanya chi udo na ịdị n'otu a na-ekpekwara ya maka mmụba nke ihe ọkụkọ ụmụaka nọ n'ụlọ na ide mma n'omenala ụfọdụ a na enwe Amadioha dịka chi okike ọ bụ ya mere ụmụ mmadụ mgbe o zipụrụ amụma ka ọ daa n'osisi owu silk nke kewara wee kpughee nwoke na nwanyị a na-egosikarị Amadioha dịka di dịka di nye ala onye bụ nne ụwa a na-ewere ala dịka onye omebe iwu obodo Igbo nke a na-akpọ ọdịnala Amadioha bụ onye na-ahụ maka iwu na nchekwa n'ọdịnala ụfọdụ ndị Igbo a na-ekwu na ha abụọ bụ alụsị mbụ Chukwu kere a na-eji ụlọ ndị mbari na-asọpụrụ ha abụọ aga m akwụsị ebe a taa mgbe ọzọ ga-abụ gbasara Ikenga ọ gbalịsi ike sonye m na nkụzi m niile maka na ị ga-eritakwa ezigbo uru udo dịrị unu